even when you don't climb oh even if you waka waka waka you go see people wey they dance they dance walk and walk. you reverse hey <laughs> mbrada mbra mbra mbrada ọzọ ah. hmm. nwere ike ịgwụ na gị mana ọ bụghị kredit ekwentị Igbo ugbu a naanị kpọọ star 321 hash maka goromi kredit gị nweta kredit ekwentị ị ga-akwụghachi oge ọzọ mee ka nkata gị na-aga jiri goromi kredit Glow Unlimited